AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa lele unu ebe unu nwere ohere ka anyị na unu wee nọkọ n'oge awa dị ugbu a anyị na-ekelekwa onye nwe anyị bụ onye nyere anyị ohere dị ka nke a anyị na-asị etuto na nsọpụrụ bụrụ nke ya site n'aha jizọs isiokwu anyị ji n'oge awa bụ ikesa ịhụnanya gị nye ndị ọzọ ịhụnanya bụ ihe dị mma ihe dị mma a na-enyetụkwa ya mmadụ gịnị bụkwa na ịhụnanya ịhụnanya bụ iji ihe gbasara ndị ọzọ kwụwa n'ihu karịa nke gbasara gị nwa ọ bụ ya bụ na ị ndị ahụ n'anya ndị oyibo na-akpọ ya self-forgetting concern for the good of others mmadụ ichefu onwe ya ka e wee mee ka ihe gara ndị ọzọ nke ọma na ọwụ ya bụ ịhụnanya ọtụtụ mgbe anyị na aghọtaghie ịhụnanya na-eleghara ya anya anyị na-eche ma ọ bụ ihe nke ma ọ bụ nke ọzọ mana nke bụ kpọmkwem ihe ịhụnanya bụ anyị na-eleghara ya anya onye hụrụ n'anya ị ga-achọ ka ọdịmma ya bụrụ ihe ị ga na-achọsi ike ọ bụghị ọdịmma nke gị ka ị ga na-achọ ị ga na-achọ ọdịmma nke onye nke ọzọ tupu ị nke gị tupu ị chọọ nke gị ihe ịma na ị kwesịrị imere onwe gị mere ya onye ọzọ ọ ka jizọs jiri kwuo sị ihe ahụ ị chọrọ ka mmadụ na-emere gị ma ekwere ibe gị otu a na nke a bụ iwu na ndị amụma ọ dị mkpa mmadụ ikesa ịhụnanya e nwere ọtụtụ ụzọ anyị ga-eji ekesa ịhụnanya na ndụ anyị bi site na eh, ndị na-asụ oyibo sịrị na ịhụnanya na-ebido n'ezinụlọ ọ bụrụ na ịhụbeghị ndị ezinụlọ gị n'anya gwana m ka ị ga-esi hụ ndị ama n'anya ịhụnanya ga-ebido n'ezinụlọ n'ezinụlọ o nwere ebe akwụkwọ nsọ ga-akpọrọ uche anyị gaa n'akwụkwọ onye amụma aza ya isi nke iri ise na asatọ amaokwu nke asaa na asatọ ebe a na-akọwa ihe bụ ihe kwesịrị mmadụ imere ibe ya na amaokwu nke asaa bidoro wee na-ajụ ajụjụ ọ bụghị ikesara onye agụụ na-agụ nri gị ka ị mekwa ndị ewedara n'ala ndị na-awagharị awagharị ka ha bata n'ụlọ gị mgbe ị hụrụ onye gba ọtọ ka ị kpuchie ya ka ị gharakwa izonarị onye arụ gị onwe gị amaokwu nke asatọ na-ekwu na mgbe ahụ ka ihe gị ga-awapụta dịka ụtụtụ ahụike gị anụ arụ ọhụụ ga-ekpuchikwa anụ arụ gị na nke pụtara na ahụike gị ị na-ejiri egosi ndị ọzọ ịhụnanya gị onwe gị ụmụ ihe ga na-eme gị n'ime ahụ ị ga na-enweta ngọzi ozugbo ị na-eme ihe ọma ka ị ga na-enweta ngọzi ozugbo ị na-ekesa ịhụnanya ịhụnanya ga-alaghachikwute gị ịhụ nwata ụmụntakịrị gị hụ nwata gị mụsa ya amụ chịa ọchị ya hụ ezi ọchị gị mana nwatakịrị ahụ ga-achịkwa ọchị nye gị ọchị ya gị ọchị ihe abụ na ịhụnanya ị gosiri ya na ị ya ọchị na ọ onye achịkwala gị ya ịhụnanya na-aga ọ gaa ihu ya gaa azụ onye na-ekesa ịhụnanya na-enweta ịhụnanya e nwere ndị na-asị ee onye ha hụcha mmadụ n'anya ewere e, ịkwa kwụọ ha ụgwọ ọ bụghị mgbe niile ọ bụghị n'oge niile ọ bụghị n'ụdị ọnọdụ niile nke ka nke kwamgbe kwamgbe igosi ịhụnanya ị ga-enweta ịhụnanya site n'ezinụlọ ebe ahụ ka ọ kacha mkpa mgbe ị gosiri nwunye gị ịhụnanya maọbụ gosi di gị ịhụnanya na-eji ihe gbasara onye nke ahụ kpọrọ ihe karịa nke gị onwe gị gosi ụmụ gị ịhụnanya onye ọbụla si n'ezinụlọ ahụ nwetara ịhụnanya ga-ebidokwa kesawa ya ọ bụ otu a ka ịhụnanya ga-eji gbasaa ruo na nzukọ ebe a na-aga ịkpụ isi ala nye chineke ruokwa na ebe a na ebe ụmụ gị na-aga akwụkwọ aga ịgụ akwụkwọ ruo n'ebe gị onwe gị na-arụ ọrụ na ebe di gị na-arụ ọrụ ịhụnanya ikesa ya dị mkpa ikesa ya dị mkpa ịhụnanya abụghị mgbe ị nwere elu na ala o nwere ike bụrụ naanị na ọ bụ otu a m kwuru na mbụ ịchịsa nwatakịrị ọchị ikele mmadụ ekele jụọ ya ka otu unu dị iwere kpọmkpọm ole na ole mee ka ihe gbasara onye ahụ ọ na-emetụ gị ọ bụ ya wee ikesa ịhụnanya ọ bụ ihe dị oke ọnụ ọ na-ewepụ ego ọtụtụ ego n'ime akpa mmadụ igosi ịhụnanya ịhụnanya anyị bido kesawa ịhụnanya site n'oge awa nke a ka anyị nwalee ya bido n'ezinụlọ gị iteta ụra n'ụtụtụ ihe ahụ ịma na ndị ya eme mbụ kele macha onye ahụ kele macha ya jụọ ya ka ihe wee dị ka ihe siri dị ị nọrọ nnọọ nwayọọ mata ihe na-akpa ha mkpa ị ga-ahụ na imeela ya otu izu ị ga-ahụ na ọnọdụ ga-agbanwe gị onwe gị otu ị na-esi eche echiche n'ime onwe gị ga-agbanwekwa ịhụnanya bụ iji jee mmadụ gbasoo onye ịhụnanya gbasoo ya ọ bụrụ na ị na-ahụ n'anya gbasoo ịhụnanya otu isi hụ ya n'akwụkwọ nsọ otu jizọs si hụ anyị n'anya n'ihi na ya sị na chineke hụrụ ụwa n'anya otu a akwụkwọ jọn isi nke atọ amaokwu nke iri na isii n'ihi na chineke hụrụ ụwa n'anya otu a na o nyere ọbụna ọkpara nke ọ mụrụ naanị ya onye ọbụla nke kwere na ya harịla n'iyi kama ka o nwee ndụ ebi ebi chineke nna gosiri ịhụnanya ya burutu ibu na anyị mmadụ ibe gị kesa ịhụnanya zie ụmụ gị otu esi ekesa ịhụnanya ekesa ịhụnanya ekworo ịkpọ asị ga-ala ịkpọ asị a ga-akwa enwe ọnọdụ ọ dị mkpa maka ahụike o maka ahụike nke gị ahụike nke ndị gị na ha na-emekọ ihe ndị ezinụlọ gị onye ọbụla a na-ekesa ịhụnanya na-enwe ahụike mgbe ị mere nke a were ihe ị nwere kesara mmadụ ibe gị gị na mmadụ ibe gị ekesa ya ahụike gị ga-awalite ihe gị ga-awalite dịka ụtụtụ onwe ndị na-aga ije n'ọchịchịrị mana gị onwe gị ọ ga-adịrị gị otu a ma ikesa ịhụnanya ọ dị mkpa n'ihi na chineke anyị bụ ịhụnanya anyị onwe anyị bụkwa ụmụ ya ọ sị ma anyị hụ mmadụ ibe anyị n'anya ọ bụghị naanị ndị si ebe isiri bịa mana bido n'ezinụlọ dịka ndị na-asụ oyibo sịrị na ịhụnanya na ọ na-ebido n'ezinụlọ unu mee nke ị gaghị asị na ị mejọrọ ihe ị ga-erite uru ị ga-ahụ uru ya ma ịhụghị ya na nso nso a ga ịhụ ya n'oge na-abịa abịa ọ bụ ihe anyị chọrọ ka anyị kpọrọta uche anyị mgbe anyị na-eme nke ọ ga-adịrị anyị mma ka ọ dịkwa na ndị be anyị mara na ị nwere ike ịkụrụ anyị na 0706 363 7224 0706 363 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigiria at gmail dọtcom maọbụ awrnigiria at yahoo dtcom ka anyị were ohere ọma kelee nwanne anyị nwoke nnamdị ogidi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa ka anyị gbalịa hụ onwe anyị n'anya chineke ga-anọnyere anyị n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-ewetara gị abụ nke pụrụ iche ma nabatakwa onye mgbasa ozi Amen. ndị seventh day adventist church choir ọsụsụ amụkwa ụkwa unu emeela na abụ ọma nkunu wetere ka chineke nọnyere unu onye ọma na-ege m ntị eji onye nwanyị jizọs na-anabata gị n'oge ndị igbo na ihe emume nke ịkpọsa okwu onye nwanyị nọdụ ka ọma ndewo ya dịrị gị na mma gị onye na-ege m ihe anyị ji mere isiokwu taa bụ ite egwu nke ndị bekee kpọrọ rivalry or wide party ọ bụ ya bụ ihe a kpọrọ mmụọ nke ngogharị nke a na-akpọ pati n'okwu bekee ụfọdụ akpọla klọbin taa gịnị na-emedi ebe ahụ ka anyị hụdata isi onye nwe anyị gwa anyị okwu site n'okwu gị n'aha jizọs amen taa a na-anụkarị ọtụtụ ndị mmadụ ndị na-asịga achọrọ m ịga klọb achọrọ m ịga klọb achọrọ m ịga klọb achọrọ m ịga klọb a na-emere gị na klọb a na-aga ịgbara ọtọ gbaa egwu a na-aga ịṅụ mmanya ṅụbiga ya oke a na-aga inwe mmekọ nwoke na nwanyị a na-aga ka echiche kpafue ihe ndị oziri n'ezi nwanne mụrụ tie ọṅụ abịa bụrụ onye ahụrụ na nkwa ahịa nwa agbọghọbịa agbọghọbịa agbọghọbịa agbọghọbịa chọrọ ịlụta ezigbo mmadụ ịbịa ga itiri ọkwa mkpọrọdụ ma isi ka wee wịara na-ete egwu tee ka ndị mmụọ ọjọọ ndị mmadụ abịa na-enye gị ego ọtụ ndị a na-enye gị ego na-aja gịzi gị ya ị na-eme nke ọma ha ga-abịa ịlụ gị emechaa ha ga-alụrụ ezigbo mmadụ ị makwa n'ime ị na-eme onwe gị nsi ahịa nsi ahịa onye nkwa ahịa na-eme onwe ya nsi ahịa ama m iso na ha iwe wepụla gị ma ọ bụrụ si na iso ha jisie ike mee mkpebi na ị ga-esokwa ha ọzọ na ị esonye n'etiti ha na ị ga-abụ onye otu ha na ị enwe ihe ọbụla mekọrịtara ha akwụkwọ nsọ gbara anya ma na ndị niile nọ na mmụọ nke ite egwu nke ndị bekee na-akpọ klọbin ọtụtụ ndị taa ha adịla abụla ndị ṅụ mmiri rii n'ime ya enweela ụmụaka ndị na-agata agata ndị na-ekwu okwu ya n'ebe niile dị iche iche gị onye gadịrị mepe klọb haus ọtụtụ ndị a na-ala n'iyi inwekwara inwekwara akọ na uche nwekwara kọnshiens ndị bekee kwuru okwu ya baịbụl sị na ndị na-eme ihe ndị a ha ga-eketa alaeze chineke gịnị ka eme ebe ahụ ọ dị ka egwu dị aṅaa ka a na-akụ rock music jazz hip hop ha niile na-atụwa aka egwu ndị ga-atụrụ gị aka mmekọ dị n'etiti nwoke na nwanyị otu ị ga-esi mee onwe gị otu ị ga-esi bulie onwe gị otu ị ga-esi mee nke a otu ị ga-esi mee nke a n'ime ihe a niile ha niile na-arịfọ ọfụ ịdọrọ akọ na uche gị ka ị hapụ ichezi ihe ọzọ na ebe ị gara klọb chewazie nwoke sịkwa nwaanyị asị n'ikpeazụ ya akpata na ọtụtụ ndị esitela na klọb na-ala n'iyi ọtụtụ ndị esitela n'ite egwu dị iche iche na-ala n'iyi nwanne m onye na-ege m ntị ị chọrọ na ịgbanarị ọnọdụ a ọ dịkwa mfe ịgbanarị ya arịrịọ mbụ na ị ga-agbanarịrị ya n'aha jizọs onye nwe anyị nwere mmasị ka ị nwee ike ịgbanarị ite egwu inwe ike ịgbanarị ọnọdụ ọjọọ nke ya na otu ndị na-aga ịbụ ndị elere anya sị na ndị abụ ezigbo mmadụ otu onye si zi m ndị enyi gị m ga-agwa onye bụ o nwere ọdịka enyi ị ga-enwe enyi gị niile ihe ya niile bụ agara klọb aga klọb agara ebe a na-ete egwu aga ebe a na-ete egwu oge ezuola mgbe ị ga-eji si onwe gị mba aga m ebizi ndụ ọzọ mba aga m ebi ndụ ọzọ mba aga m adị n'otu ọzọ mba aga m esonye n'ihe ọzọ mba mba onye nwe nwere mmasị ime ka ị bụrụ onye a napụtara anapụta nwa chineke akwụkwọ nsọ o nwedịrị ihe ọzọ ọ na-atụ aka banyere ọnọdụ a ị gaa ale n'akwụkwọ ị ga-ahụ ọtụtụ ndị ndị biri ndụ a belshaza bụ otu n'ime ya onye nọ na-ete egwu na-aṅụrị ya na ndị iko ya nwaanyị gaa were na maọbụ ịma ama maọbụ ama ama ihe nsọ dịrị chineke iji ṅụọ mmanya aka edere ya na mgbidi belshaza belshaza na-ezighị ekewawo nye ndị midia na peshia mene mene tekel gịnị ka a na-akọwa ebe ahụ ite egwu na-ịṅụbiga mmanya oke ọ bụrụ na ị chọrọ inwere onwe gị n'ọnọdụ a ị ga-ajụkwa onwe gị ọdụ dịka nwa chineke ị ga-agwakwa onwe okwu si na ọnọdụ nke agaghị adịkwa ọzọ n'ime gị enyi gị ndị ya na-agba ọsọ aga ebe ahụ ị ga-enwekwa ihe gị na ha ga-emekọ ị ga-agba mbọ site n'onwe gị ịbụ onye mere ka ị nwere onwe gị site n'aka ha onye nwe na-achọsi ike ka ị bụrụ onye nwere onwe ya ị ga-enwerekwa n'onwe gị n'aha jizọs nwa chineke ego ahụ iji na-aga pati weta ya ka anyị were mee ozi ọma ego anyị ji na-aga klọb were ya nye ndị ozi ka e were gaa rịta mkpụrụ obi n'uru ịmakwa ego ole na-akwụ vip ịmakwa ego ole na-akwụ na ekọnọmi ịmakwa ego ole na-akwụ n'ọdịnarị ịma ego ole na-akwụ weta ego ahụ e were jere chineke ozi ị iji ya gaa mee ihe na-enweghị uru ọ ga-aba ngwagwadị m otu uru ịga klọb bara gị gwa m otu uru ite egwu klọb bara gị gwa m otu uru ihe ọ na-emela n'ime ndụ gị onwe onye nwe na-achọsi ike ka ị nwee ike bie ndụ gị dị ka ezi nwa chineke onye ga-agbanarị ọnọdụ ọjọọ onye ga-agbanarị agụụ ihe ọjọọ onye ga-agbanarị agụụ ite egwu agụụ ihe ọjọọ niile dị iche iche onye nwe chọrọ ka ị gbanarị gbanarị iwe chukwu ke na-abịa gbanarị iwe chukwu ke na-abịa ọ ga-adị oke ebube mgbe jizọs ga-abịa ụwa gbanarị iwe chukwu ke na-abịa ọsọ gị ke na-agba meri gị ka m ji emeri ụwa ma nye m ike n'oge niile ka m ọ na-amasị gị ịbụ onye ga-enwere onwe gị nwere onwe dị n'ihi na onye nwa nke mmadụ mere ka o nwere onwe ya enwerela onwe ya akwọsa na-asị na ihe yiri ihe ndị a ihe yiri ihe ndị a ihe yiri ihe ndị a emekwala ha ihe yiri ihe ndị a ejekwala ije n'ime ha ihe yiri ihe ndị a a esokwala ndị na-ama chineke eme ihe ọjọọ mgbe ị na-eme nke a ọ ga-adịrị gị na mma nwa chineke ị ga-enwekwa ezi ndụ nwee aṅụrị nwee ojuju afọ n'ikpeazụ ọ bụrụ na jizọs abịa ma ahụ gị n'eluigwe gị hụ m n'eluigwe n'ụkwụ ala jizọs n'ihi na akwụkwọ nsọ si na ndị na-eme ihe ndị a a ga-eketa ndụ ebighị ebi bụ na mgbe a na-asị ekwela ka mmadụ maa gị ikpe ndị a amara ha ikpe onye ji aka ya gaa mee ihe a ijiri aka gị na-ama onwe gị ikpe ọ dịghị ama mgbe ọ bụla adịghị ndị nọ n'ime kraịst jizọs ọ bụghị ma ndị ahụ ị nọ n'ime kraịst jizọs na-eme ihe a amamikpe dịrị gị amala m ikpe ah, don judge me don judge me my dear amamikpe dị already amamikpe adịla adị chọọ ụzọ wezụga onwe gị ah, ihe ndị a niile n'otu n'otu ọ ga-adịrị gị mma n'ikpeazụ n'aha jizọs bụ onye nwanyị amen imeela onye mgbasa ozi grant emenike n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa arị ekpere anyị mbụ ka chineke nọnyere gị ka mara ya bara gị na ezinụlọ gị ụba gị onye gere ege ka ịhụnanya chineke nọnyere gị ka ị wee ghọta na ọdịmma ka anyị na-ege ntị n'okwu nke chineke imeela onye mgbasa ozi gbalịa akọrọ na ekwentị na 070 63637224 070 63637224 mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịa ya ka anyị ji na-asị ọ bụrụ na ị nwere ihe na-agbagwoju gị anya maọbụ ajụjụ maọbụ ntinye nke ị nwere nye anyị detara na anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ige oziọma nke na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka udo na amara Chineke dakwasị mmadụ niile n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo